okenye na-enwe uche karịa nwata an elder is wiser than a, child okenye na-enwe uche karịa nwata an elder is wiser than a child